Mark isi nke iri na otu mgbe ha na-abịaru Jerusalem nso ruo Betfagi na Betani nso n'ụzọ ugwu Oliv o wee ziga mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị ha Jeenu n'obodo nta nke dị na ncherịta iru unu ngwa ngwa mgbe unu na-aba n'ime ya unu ga-ahụ nwaanyịnya ibu elibeworo nke mmadụ ọbụla aka anọkwasịghị tọpụnụ ya si kpụta ya ọ bụrụkwa na onye ọbụla si unu gịnị mere unu na-eme nke a sịnụ ọ dị onye nwe anyị mkpa ngwa ngwa ọ ga-ezighachi ya n'ebe a ọzọ ha wee jee hụ nwa ịnyịnya ibu elibere n'ọnụ ụzọ n'ezi n'ama ha wee tọpụ ya ụfọdụ n'ime ndị guzoro n'ebe ahụ wee sị ha unu na-eme gịnị na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ha wee gwa ha okwu dịka Jisọs kwuru ha wee rapụ ha ha wee sekpụtara Jisọs nwa ịnyịnya ibu ahụ wụkwasị ya uwe ha o wee nọkwasị ya ọtụtụ mmadụ wee tụsa uwe ha n'ụzọ ndị ọzọ akwụkwọ osisi nke ha gbupụtara n'ubi ndị na-aga n'ihu na ndị na esi na ebi mkpu sị ahụ nke na-abịa na-ahụ ka nke na nke nna na o wee baa na Jerusalem n'ụlọ ukwu Chineke mgbe o lesịrị ihe niile anya gburugburu ebe ọ bụ mgbe si ugbu a o wee pụọ jee Betani ya na ndị ozi iri na abụọ ahụ n'echi ya mgbe ha pụtara na Betani agụụ gụrụ ya mgbe ọ hụrụ osisi fig n'ebe dị anya nke nwere akwụkwọ ndụ ọ bịa ma ebe ọ dị otu a ọ ga-ahụ ihe n'elu ya ma mgbe ọ bịaruru ya arụ ọ hụghị ihe ọ bụla ma ọ bụghị akwụkwọ ndụ n'ihi na ọ bụghị oge mkpụrụ fi o wee zasị ya onye ọbụla erikwala mkpụrụ ọzọ si n'elu gị pụta ebighị ebi ndị na-eso ụzọ ya wee nụ ya ha wee bịaruo Jerusalem o wee baa n'ụlọ ukwu Chineke malite ịchụpụ ndị na-ere na ndị na-azụ n'ụlọ ukwu Chineke o wee kwuo tebụl niile nke ndị na-agbanwe ego na oche niile nke ndị na-ere ndụ o kweghịkwa ka onye ọbụla bụrụ ihe gabiga n'etiti ụlọ ikwu Chineke o wee zi ihe sị ha edeli ya n'akwụkwọ nsọ si a ga-akpọ ụlọ m ụlọ ekpere mba niile ma ụlọ m na-emewo ya ọgba ndị na-apụnara mmadụ ihe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ wee nụ ya ha wee na-achọ ụzọ ha ga-esi laa ya n'iyi n'ihi na ha na-atụ egwu ya n'ihi na ibobo ozizi ya ṅụrụ igwe mmadụ niile na-arụ mgbe ọbụla o ruru anyasị ọ na-esi n'obodo apụ mgbe ha na-aga n'ụtụtụ ha wee hụ osisi fig ahụ na ọ rịị site na mkpọrọgwụ Pita wee cheta sị ya lee osisi fig nke e bụrụ ọnụ akpọnwụọ jesus wee zaa sị ha Nwee n'okwukwe chineke n'ezie asị m unu onye ọbụla nke ga-asị ugwu a ka ewelie gị tụba gị n'ime oke osimiri nke na-agaghị enwe obi abụọ kama o kwere na ihe ọ na-ekwu na-eme ọ ga-adịrị ya ya mere m ji si unu ihe niile ka ha ra bụ nke unu na-ekpe n'ekpere rịọkwa kwenụ na unu anatawo ha ha ga-adịrị unu ọzọ mgbe ọbụla unu guzoro na-ekpe ekpere gbagharanụ ma ọ bụrụ na unu nwere ihe ọbụla megide onye ọbụla ka nna unu nke bi n'eluigwe wee gbagharakwa unu ndahie niile unu ma ọ bụrụ na unu onwe unu agbagharaghị nna unu nke bi n'eluigwe agaghị agbaghara unu ndahie niile unu ha wee bịa ruo Jerusalem ọzọ mgbe ọ na-ejegharị n'ụlọ ukwu Chineke ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ na ndị okenye wee bịakute ya ha wee sị ya ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a ma ọ bụ onye nyere gị ike a ka ị wee mee ihe ndị a ma Jisọs sịrị ha m ga-ajụ unu otu okwu unu zakwa m emesịa m ga-agwa unu aha ike m ji eme ihe ndị a baptizim nke Jọn o n'eluigwe ma ọ bụ na o n'aka mmadụ sanụ m ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o n'eluigwe ọ ga-asị n'ihi gịnịkwa ka unu na-eji ukwe ya ma anyị ga-asịkwa o sitere n'aka mmadụ ha na-atụ egwu ndị Juu n'ihi na mmadụ niile gụrụ Jọn na ọ bụ onye amụma n'ezie ha wee za Jisọs sị anyị amataghị Jisọs wee sị ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a